were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi Podcast.com. ma ụbọchị nke taata na anyị nwabụ ndị ndozi ọdịnala bụ ndị nsọ ala igbo na-ekene ụnụ anyị si na ọ ga-adịrị ụnụ na mma na eke dịrị ụnụ na mma na orie dịrị ụnụ na mma na afọ dịrị ụnụ na mma na ngwọ a sị na onye ekwughị ka ọha eburu ya gafe ama nna ya <laughs> anyị amakwa na eburugo anyị gafe ama nna anyị sinsi anyị na-akọtu nwanne eburugo gị gafe ama nna gị sinsi onye ahụ ịkọtakwana ihe a na-akọ ọnwụ onye nọ na western world na western world a dụọ ya ụmụ nnụnụ ụmụ nnụnụ ọ na-abịakwete ha nso jụọ ha ma ụmụ nnụnụ na-abịakwete ha nso na western world ụmụnnụnụ ụmụnnụnụ na-abịa hie bere gị n'aka soro gị na-eri nri n'efere ụmụ ụmụnnụnụ ụmụ soro gị na-eri nri n'efere pijin pijin na-abịa na be mmadụ hie baa n'ime ịbụ nnụnụ onwe mgbe ị ga-emepe ụzọ nnụnụ na-abịakwute na ụlọ gị nnụnụ fegbute n'ime gị oh. nwa nnụnụ <laughs> na afrịka na naijiria nnụnụ fụghị ọ na-agba ọchịcha ọ na-agba oke fụ ọ na-agba ngwere fụ ọ na-agba nwanne juo onwe gị ajụjụ ụmụ anụmanụ ụmụ anụmanụ fụrụ gị na-agba ọsọ kedu ihe mere ọnwụ na ọnụ si ihe a next time m ga-aga see ụmụ nnụnụ foto ụmụ nnụnụ sie ha foto bịa tinyere ụnụ ebe a ka ụnụ ya ma azụ azụ ọgwa hụrụ azụ azụ ụnụ na-afụ krokodil krokodil adịghị adịghị apụta soro ụmụazị na-egwu egwu adịghị soro ụmụazị na-egwu egwu ihe niile ahụ na-akpọ na n'afọ na afrịka ha gbafuo ebe a ha so ụmụazị egwu egwu enwe ije na Gibraltar Gibraltar enwe na akparị na striti na Gibraltar enwe na striti na Gibraltar ị na-aga saịdị Lagos gata na saịdị bini ị ga-afụ ebe egburu enwe mechaa ya amịa nwanne a sị na anụ gburu ọkwa gburu onye be ịnụbeghị bifọ na anụ gburu ọkwa gburu ị na-eri enwe onye riri enwe riri mmadụ onye riri enwe riri onye bere anyị na-eri enwe na be anyị ịjụ anụ gburu ọkwa gburu onye be ya anyị na-eri enwe na be anyị enwe enwekwa mmadụ with lower knowledge anyị na-eri anụ mmadụ asị mba ha anaghị eri anụ mmadụ ma ị na-eri enwe <laughs> na nne ma kpasara gị ụka aga m ịkpasara gị ụka ma ọ bụrụ ndị abịrịba ka m kpasara gị ụka unu na-aga na skuulu enweta diploma fake diploma life does not give fake fake diploma your attitude goziri na nwanne life anaghị enye fake diploma life don't give fake diploma you must attain the knowledge before you can ha ọwụ the evidence of your behavior ụmụ nnụnụ fụghị na ha anaghị agbazi ọsọ mgbe m bịara obodo oyibo ọfụrụ ụmụ nkịta fụm ha gbafuo nkịta nkịta fụm ọbịakete m nso ibi na agụ ịfụ agụ otu anụ na mfụ agụ dị ebe agụ nọ mfụ agụ ngakwuru agụ nso na ọya nso fịa ya aka n'isi ọ gaghị ata m maka na ọ ma na onwe onye na-enweghị ihe ọ bụ enwe ihe ọ na-akwafu ụmụ anụmanụ na-anụ isi ha ma onye because ihe ahụ energy dem flow with vibration ụmụ nnụnụ bụ energy dem flow with vibration once ị na-abịa the vibe agwago ha the danger dị ma danger adịghị the vibe agwago ha na danger dị ma danger adịghị ụmụ nnụnụ foghị ha pụọ ọsọ because ha mana ịdị ready to eat anything eatable ka anyị kene ngodo eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị ekene ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka onye atala acha ụkwụ ụta ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị ị gaghị agụpụ onwe gị agụpụ m onwe m ihe m na-eti mkpu na ọzara ọwụhụ n'ọka egbe bụ nwa ọkụkọ hapụ nwa ọkụkọ n'ọkụkọ ụwa n'onu ihe na-eme anyị si anyị n'aka anyị nwere gold anyị nwere diamond anyị nwere ihe niile na-enwe enwe n'ụwa ihe niile a na-enwe enwe ọ dị n'afrịka we cannot boost of anything we are the capital of poverty gị na nwanne gị nwoke nwanne don go gị na ụmụnne gị kpasịa nkata one minute ka m zakọ ihe na-eme anyị isi anyị n'aka ozi anyị n'aka ozi anyị n'aka na anya ka m gwa unu okefuru ihe unu na-akụ na akọrọ onwe unu otu anụ nọ ebe a na awụ m living witness enwere m organization organization of thousands of people so i have seen thousand what is hundred ị nweghị ike ị nwere ike ịgwa m n'ụwa na nsogbu afrịka esighị n'afrịka can believe it no i have worked with the european government for more than 15 years now graduates go and ask in catalonia more than 15 years here in europe so ama m nsogbu Africa ebe o si because ụnụ amarọ you don't know what animal nature is animal nature means ntụ to lie deceit deceive criminal evil demon devil that is what you see that is why iji afụ snake ono ọtụtụrụ nwa ọkụkọ na-enweghị o mere ya no that is why they give you all those things they give to you to prove yourself if you are animal then do this if you do it then you are animal nature give certificate not human being because nobody force you to do anything your mind force you because nobody force you anything if your mind don take it you don do it so onweghị onye gwara gị mee is your level of understanding you are doing according whether anything whether religion whether ritual ihe ọ bụla ị na-eme is based on your understanding because that is certificate that is a graduation degree all graduation ka enyere gị all your level ka ịnọ dat thing so mmadụ dis na akọ nonsense betrayal is based on evil mind evil mind is based on lower vibration is as simple as abcd because anyị chekwa na ndị <laughs> mana onye iberibe chen dị smart gịnị ya na-eme ihe ọsị ka ọ gị not knowing no iberibe ka ọ na-ada not knowing no iberibe because boycott is iberibe boycott somebody onye ahụ ị na-eso ọ dị ka mmadụ bụ draiva na-anya moto na-anya moto ọ sị gị soro ihe n'azụ izokete ya n'azụ e, e, e, that is iburu moto gị mee ya overthrow n'ọdịnihu igbo ebe a na-eje mba then ikekwe onye wụ dị ahụ boycott wụzi gịnị ebe ịmaghị ụzọ na driver nọkwa ya ọ bụ ihe a na-eme n'afrịka niile this is what is happening in africa because in politics ebe ọ bụ n'ofu ofu ala ji ka afrịka na-achịrị efi ka e reason why ndị ugwu ji wee chọọ ka ha na-achị ndị ndị ndị igbo gwa m reason why ndị igbo ji wee chọọ ka ha na-achị ndị yoruba ọ ndị hausa gwa m reason ndị kpụrụ isi eke ọ bụrụ na ị nwere digrii na nature nye gị certificate distance you will see them there won't be any problem in Africa because ụmụ eh, ibe ọwụwụ na dis ị nwere certificate ka m na-agwa gị ihe a there won't be single problem in Africa there won't be poverty nwanne a sị na ihe ihe ihe nke esi ekwu ekwu na-ejighị ihe gbara ka ya anaghị eji enyo enye anaghị eji enyo enye ihe na-eme na afrịka anaghị eji enyo were enyo ya your friend do the same thing to you not government ihe ahụ a na-eme na gọọmenti ndị enyi unu na-eme unu ya organization today now watch ya igbo organization how many of them remain one how many of them everyday day ihe ga na-afụ separation separation separation ndị ebido nka ha ndị ebido nka jụgodo onye ahụ na-ebido datin ọkwa onye akpọpụtara gị yes ime ihe a na-eje no then ọnwụ na ị emezi go and sit down No no, there is no need begin start na ndawa because ị mara ebe a na-eje if ọnwụ na ịchọghọzi ime go and sit down because ihe ị na-achọghị imepe ndawa why o nwere isi because ịmaghị onye aha ị na-eso bifo ịmara ihe ọ na ime ịmaghị ebe ọ na-eje then why open na ndawa that is what in africa na gasị onye of this thing with the mind of mmadụ isi independent i want independent i want freedom you got that? is the same thing because of feeling ya adịghị free not knowing na there is nothing like that language freedom is a political talk anya ukwu datin bụ anya ukwu ọkwa anya ukwu datin ya bụ anya ukwu dị ha because true true ọnwụ na ịma ihe there is no how somebody else will be ruling you it's impossible ịmara ihe mma onye ọzọ agaghị achị gị because ọ ndị ma ihe na-achị ọchịchị always ndị ma ihe na-achịkọta ọnụ ịchịkọta ihe ọnụ to bring so to gather something together ọ ndị ma ihe na-eme the enwere level four levels of life and these four levels of natural education which is eke which is orie which is afọ which is nkwọ these four things were levels of education so nature give you diploma so kedu ebe ị nọ na with this info level that is as simple as abcd ụmụ ibe so ọsọkwa gị because facebook nyere anyị access ka anyị tu ndị igbo onye ọbụla pụta ọ na tu igbo mere nke a igbo bụrụ nke a jizọs bụ nke a chukwu bụ nke a chineke bụ nke a nwanne tu ka anyị na-akọ akụkọ akụkọ mike eje agha simple because onweghị ihe si n'elu wee da there is nothing onweghị ihe si n'elu da mana mana a na-atụ mana bụ na baịbụl ka da wand ọbụghị life ka a na-atụ mana ọnwụ na enwere ihe ifili na nna gị mere ga mebe simple so ihe anyị na-eme ebe a bụ ihe nna nna anyị ha mere ka anyị na-eme anyị anaghị agwa gị any new thing no ihe anyị na-ekwu bụ na these things we know them and we are capable of elevating them period because of mmadụ ka anyị bụ amụrụ ga-amụ ito eto then what are you talking about ka ekwere uru ịbara then if you cannot elevate what your uh, father left for you ka ekwere uru ịbara that means go and jenod ebe ebe your own dị enwere so many things anyị ma we don't anyị adịghị bright to say it in public we know so many things about Igbo culture we know very very lot about igbo culture because anyị bu ya na mmụọ bịa we brought it from, from land of the dead anyị si eburu na mmụọ pụta ụwa anyị ọwụ mburu pụta ụwa so as above so below igbo culture anyị ji ya n'aka otu a otu esi eji ọnwa n'aka and ihe anyị bere ebe a wutu reinvent that culture to ascend it to our children period onwezi ihe ọzọ ihe niile unu na-eme all of them will die off because o nwere taproot chukwu the meaning of chukwu remains the meaning of chukwu yesterday and tomorrow you cannot change it chineke remain the same thing yesterday and tomorrow you cannot change it because you cannot change the wind wind always blow ị gaghị echenji nwu mmiri mmiri is there and the mmiri must be there and the mmiri will always be there so ọwụ na datin ị na-asị na ọ bụ igbo kọlchọ ọwụ na ọ bụghị igbo kọlchọ nye time ya ahụ ị na-ekwu wee disappear ọnwụ na ọ bụghị ozi okwu give it time it will vanish only something di true to nature will remain here only onye ọbụla na-ebehave according to his own understanding so ihe anyị na-ekwu ebe a maka ndị nsọ ala period ihe anyị na-achọ ka anyị mee extract ndị magoro ihe na ọdịnala Igbo anyị ji ekpo ya ndozi ọdịnala because anyị ma ihe bụ ọdịnala ndị ahapụgoro ndụ we extract them and put them to nsọ ala finish period ndị ahapụtara ndụ because ihe ahụ owa elevation ka a na-eme if you elevate from ọdịnala we take you and put you to nsọ ala onwezi otu ọzọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe mana ndị mmadụ na-aja na-akọ na-akọ na-akọ na-akọ n'ụlọ ụka ọdịnala means religion kedu ihe eji wee na-akpa ya religion why ndị mmadụ anaghị ajụ onwe ha because people don't understand this thing what makes that language religion what is it because mana ndị be anyị ha ji n'ike ma kpunye this information na Facebook 99 percent of them aghọtaghọ ihe a na-akọ they don't understand the single word of them ha ya and because na their mind ha nọ na nga so ha mara ihe a na-akọ ha mara ha ihe a na-akọ ebe a so our own preaching is universal and the onye ọbụla because o nwere ya na-akpọ educational level ya bịagodi eset ya nursery school nta akara na ntakara dị bịa nwee adolescent bịa nwezienụ nke ndị nke ndị ha mba praịmarị bịa nwee adolescent bịa nwezie university ịghọtago so this is what you see period nothing more nothing else ọnwụ na asị gị ọdịnala ọdịnala ọdịnala nwanne <laughs> ndị be anyị na-atọcha m anwụ nnọọ hapụnụ ihe niile a ndị a na-eme nsogbu adịghị let them be agwara m ụnụ ana m asị ụnụ akọzi na ha hapụnụ ha onye ọbụla tọpụtere nụ mmadụ bikos ọkwara ụlọ akwụkwọ wee ha anyị e debere ọkwara skuul ka anyị debere ịghọtago nature giv certificate once nature giv that pesin certificate ọ ga-eburu fon na anọ nso nyanwa ga-eji aka ya kpọọ na kọl kọba kọba all those things ọ gabigara isi ya isi ya ịkpọbata ya n'ihe a na-eme let them choose by themselves because you have educational process education nke ha na-eme na school eset up is different from natural education nke aha ndị Igbo na-akpọ isi ala iwu ala odostins natural education so hapụnụ ha ka ha mebe ihe ha na-eme the only thing bụ na ha adịghị na-eme ya na public ebe ha na-eyi ndebe anyị egwu I like him that one ịghọtago because these people nọ na be anyị na waland bụ ndị ụka tinyere na nsogbu ha wee victim because why ha ama na a na-aga akwụkwọ na ụwa bụ akwụkwọ ha amaghị onye ọka anyị bere ebe a ka anyị gwa ha na ụwa bụ akwụkwọ so all those places ha nọkwara Christianity ha were kwe na ha wụkwa ndị nta akara bikos ọnwụ na ọwụghụ nta akara ọ gaghị anọ ebe ahụ ọnụ werezie onwe gị na ị na-aga akwụkwọ take it na ị na-aga skuul werezie na ndị ahụ ịgafe odozu wanzi 20 years ị gara ụka 20 years igburu ewu 20 years igburu ọkụ were ya nọ skuul bring yourself down ask yourself jụọ mmụọ gị ajụjụ ihe a ọ bụ ihe m bịara dụwa jụọ mmụọ gị ask your question then mmụọ gị will respond to you ihe anyị na-enyere gị anyị nwere akwụkwọ nta akara anyị akwụkwọ nsọ ala anyị ịghọtago devasis nọ n'ime akwụkwọ a ihe devasis ga-arụ na mmụọ gị bụ ka onye your spirit information to over power on or over or grow above those animal nature animal self is to grow above because ọgwụkwọ na ichekwa na na datin ị na-eme nọ nyanwa bụ higher knowledge mana ị bara n'ezigbo akwụkwọ ezigbo akwụkwọ ka ị bara so ihe anyị bịara ebe a to set pace for future generation of science and technology nwanne anyị ji information to build anything ọbụla a na-arụ arụ n'ụwa anything mụwa na-agwa gị I'm telling you anything ọbụla a na-arụ arụ n'ụwa we have the information ọwụ ndị a okwu a kebere gị jọmahịa these people you mara I know them I nwanne I can tell you what will happen next week here mụnwa na-agwa gị before n'ihu Chukwu na n'ihu mmadụ go and ask question ngwa gị something na ihe a ga-eme next week it will happen and surely happen jee jee jụọ ese why we don't give information to these our people anyị na ha na-emekọ ihe wụ na they are not up to they are grow they will grow if they grow we hand them over to them ha anyị tobeghị mana okoro elu eru were ọgọdọ ikuku biri oburu ọgọdọ okoro erughị eru were ọgọdọ ikuku biri oburu ọgọdọ and ngwa gị na ị ga-ala n'iyi ị ga-ala n'iyi simple as abcd nsị gị na onye a ga-ala n'iyi onye a ga-ala n'iyi maka na ụwa bụ ihe efu ihe efu bụ ihe lara n'iyi gịnị bụ ihe nara n'iyi you have gone back to the source source means chaos because there was no order you got go so anyị ma every religious book is one word ka ha na-ekwu maka ya but if you have here then you understand them. that is what they call God that is what they call Christ because is illumination of the mind you cannot get to where if you don't know the road ị gaghị ama ụzọ ije ebe a ma ọ bụ na that's why ji wee nwee ihe a na-akpọ Amadioha and Njọkụ because one represent higher mind na human one represent higher mind universal which is ndị church na-akpọ god and christ so there is no how you can understand this knowledge if you don't have information which is letters to activate the neurons is not possible that is why they cage you without letter you don't have letter nna nna gị yuzuru nsibidi to activate the neurons nsibidi ejighị ha bịa na leta alfabet latin nna nna gị still give you all the whole information then pack it and put it into the latin alphabet but upon yet onye ji mmadụ naanị ji onwe ya ịghọtago you hold yourself ọ bụ ngwa yiri onwe gị nna gị nyere gị ọjị ọjị ahụ o nyere gị n'aka o the highest symbol mmadụ nwere ike inye nwa ya n'ụwa quote me right the highest symbol a father can give to a child in this life in this life not america not japan not england all ha bụ the highest information on this planet earth they give it to you ịgọ is the highest expo the highest expo mmadụ nwere ike iburu mmadụ n'ụwa for to attend the level of universal intelligence higher mind illumination ịgọ mmụọ the highest intelligent then gave you the information but you are not up to the task. enwe you are not up to the task because the information is there. ọkwa ihe m na-ekwu ịgọ mmụọ bụ oyibo ọwa igbo language most of you are anụchago the language most of you na-agọcha oji ajụzie yourself why did this nonso explanation is different from mine that means there is something wrong with me si onwe gị dos gwa onwe gị eziokwu na there is something wrong with your brain ọnwụ na ọ bụghị ya ihe this guy na-ekwu because Ego mmụọ is ịgọ mmụọ why don't you understand what Ego mmụọ is why nonso do why ọjị unu na-aga ọjị everyday why can't me na god ọjị everyday aghọtaghị ihe ọjị a bụ why should nonso telling me different thing about this ọjị above my own understanding why this is the question for yourself look at the mirror and ask yourself the question why is nonso hearing this god god god and jesus and jesus nonso is talking about amadioha why didn't my mind tell me this about amadioha why should nonso leave all the whole god all the whole koscharis eh, eh, eh, koscharis god god of ifeanyi ụba god of brigade god of clinton god of obama and nonso is calling abadioha why if i am igbo man why can't i see that nonso what nonso saw to say about amadioha and not this god of god of clinton god of brigade which they have money you nwanne na Spain here ebe mbi bi ndị mmadụ abịago here we have union mgbe anyị na-eme Biafra movement I brought nwa kpọtara the whole Biafra here in Spain ọmụma wụ the first person mepere bia oh that 2014 nwa mere the European everything movement of Biafra here dey well Biafra na today we lay the foundation gajụọ ese so agụ anaghị agụ I have everything I needed in this life enwerezi ihe ọzọ m netere ihe ọ bụla m chọrọ n'ụwa enwere m ya i don want more than this but where i came from as onye Igbo i am not happy that is why i waste my time that is why because all this information i can have them and die nothing will happen to me but ọnwụ na m nwee ya may distribute ya out or a cost to me because a sị na okwu na-epu ome n'afọ ma ọ bụrụ na ikwughị ya opuo ome n'afọ so achọrọ m ka unu baa uru ka unu pụọ ndụ that is why i say this thing ya nna unu there is no reason why i can leave the, the, the sweet god oh god have mercy on us with a bible book anwa m ihe dị na bible 120 percent from genesis to revelation i can quote them i can use them happily and have a happy life without anybody insulting me without having any enemy with anybody yes but my own sacrifice is for you because ama m na ịmara ebe a na-eje na ị that is why i keep those things aside begin to get our own informations to our people. anyị enweghị complete written book written nta na akara anyị written ntọala written ọdeye ịpụọ anyị nwere one which is nsọala which is content two words then nwee the other one complete set of Igbo culture religion marriage festivals everything included nwa anyị ga-eji ya ndụ every information on this life is there. ị na alegori kwa iche ebe anyị chere na-eburu ya mba olesi ma iru ha n'ogo ya the expo will be revealed to you because all the day as nwa bekee nwere Bible nke as they have Quran as they have Torah inside that Bible nwa bekee ma the words and the meaning inside the Quran Arab man ma the words and the meaning inside the Torah Jewish knows it but you don't know because ị maghị ebe e nyere ozi there ị the meaning of scientific word n'ime ebe ahụ ị ndị Igbo nwere nke ha Amadioha ọha in religiously is God but in science is a different thing which is the same word the same word ahụkwa the same word Amadioha aha in science is a different thing ọjị ahụ ji n'aka ọjị ahụ iji n'aka in religion is a different thing in science the same ọjị aha a different thing the same ọjị aha and the same name ahụ ọkwa the same name no name changes mmanya ọkụ ahụ ibu n'aka in religion veneration in science mmanya ọkụ ahụ different thing. <laughs> nwanne michael <laughs> ịma na <laughs> Um, nsogbu adịghị hapụ hapụ don't ihe mere bụ na anyị bụ ndị nsọ ala igbo ịghọtago onye nwa anyị ji wee ha anyị na-eme 2014 gaa jụọ ese gaa jụọ ndị niile a na-eme biafra old oh, world old timer jụọ ha si ha kedu onye mere onye ebe a ka anyị mere detini ebe a here in Catalonia nwanne o wuru ewu onye ebe aha bụ anyị na-ebe anyị na-epost na Facebook people will begin to motivate people begin to kpọọ the onye isi ha kpọọ onye isi ha jụọ ya ọ ga-agwa gị he knows me very well ịghọtago so ọwụghị about ọwụghị okwu ka a na-ekwu ọhụghị ịtụ ọnụ ma ihe m na-agwa ụnụ bụ na if we can make that Biafra happen we can make nsọala happen nsọala nwanne anyịkwụ ha na-ekwuchago nsọala we surely come ka mgbe e bidoro that movement a na-akpọ Biafra na ndị mmadụ na-amazị tịkatịka kwazie ndị ọzọ mara nweghị onye belivuru na ọ ga books to like that nobody believe it but we continue because we cannot stop until it boosted nsọ ala is here to stay and nsọ ala bụ the only way that we purify the land and lay the foundation for science and technology n'ala Igbo only onwezi ihe ọzọ our people should worship their own god in their own land with their own name language everything in their own name, in their own image and likeness all you na-eweta this is what we are bringing the age old testament is gone old testament bụ ịjụ ogu na ịga ọfọ old testament and new testament ya bụ ịjụ ogu na ọfọ ịghọtago but ụnụ na onwe ụnụ ịmagoro ndị <laughs> ndị nọ na the other side ha aghọtaghị ihe a na-akọ ha na-anụ ha bukwe the Bible dị o Old Testament and New Testament ha ama ha na ihe a na-ekwu bụ iji na ọfọ <laughs> so ha na-eche ka e nwee nnukwute akwụkwọ ebe e dere n'akwụkwọ na Old Testament and no no no no iji ogu na ọfọ is Old Testament and New Testament so n'akwụkwọ anyị nta na akara anyị enwere verses for Old Testament which is iji ogu nwee verses for New Testament which is where Njoku plays the nwanne mgbe ọbụla anyị na-ebido ikwu okwu anyị na-asị ka anyị kene eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ kene ndị egede ihe m gụrụ ebe a bụ asaa asaa ka m gụpụtara ebe a jaa gaa jụọ any scientist on this earth any religious man on this earth rabbi mohammed priest bishop pope in vatican if there is anything more than seven he will say no both in religion and science no both in knowledge in harvard no because there is only four and three four and three four times three gives you twelve that's all bidozie ebe a na-akọ times 3 12 or 12 times 30 ọ na-enyekwa gị so ihe na-achọ ịgwa ụlọ bụ na ọnwụ na ichere ndị nsọ ala bụ na a na-ekpu okpu okpuru ede ejiri isi agụ na-akọtu mba anyị adịghị ready for that and ọnwụ na ịchọghị nsọ ala ị gaghị eme nsọ ala dọnkọm abaghị uru ọnwụ na ịchọghị ime nsọ ala nwanne dọnkọm ịbịakwana because we will not take you because nwanne wedu ihe anyị na-eme bụ ihe mmụọ ọ bụrụ ihe mmadụ because mmadụ bụ mmụọ hapụsị ya because eh, that body ị na-ene anya wụ the onye nwa tied down that your body is the why you are here ọ tied gị down the body all the body you are victim of the body so once you grow above the body five senses then you understand who am what I'm talking about if you grow above your five sense then you understand what I'm saying ihe m na-akọwa maka ya na nsọ ala have come to stay nothing will stop it nsọ ala is here to stay nothing will stop it nothing no, nothing and nsọ ala will overrule ala igbo niile ala igbo adịkwa nsọ because ala nsọ ka anyị na-eje ndị mmadụ amaghị nwaanyị eji wee nwee ihe a na-akpọ igbo ya nwee biafra that's why adazim ekwudetere ịghọtago because e nwere ihe ndị ndị ndị na-ede baịbụl si ụnụ ọsọ ụnụ ha na-eje kenan ndị Igbo si gị ịrụ agwụ ịrụ obi ịrụ agwụ nsi na ịrụ obi that is what I'm talking about ndị mbụ ndị ọkpụ na ndị egede ịrụ obi ije na obi ịrụ obi to build obi ihe m kwuru ebe a bụ ilu atụrụ ọmara ọmara atụrụ ofe ka ofe n'isi n'ọhịa enwere ama igbo nwa ama afara nwa ama igwe extraction purification and unification anyị ga-akpọpụta gị from ajọ omume kpọpụta gị from mpụ na aghụghọ oshi na ama sachasịa gị then igbo man igbo bụ onye amụrụ n'obi nwa amụrụ n'obi igbo bụ nwa amụrụ n'obi a ga-esacha gị ekilin ya gị Emee gị ala igbo man because ọ bụrụ na ịbụghị onye nsọ ala ịbụghị onye igbo ndị igbo regard that's why ọ bụghị onye ọbụla ka ụjọ na-ekwekwu amadioha because only ndị nsọ ala have asị sọsọ onye nsọ ala nwere ike ikwu amadioha ana m agwa gị n'ihu Chukwu na ihu mmadụ onye nwere ike ikwu amadioha bụ onye nsọ ala ụjọ agaghị ekwe onye nkịtị kwuo onye because ị mana na-eme asị amadioha kwuo okwu gị nke amadioha mekwa gị nke so ndị ụjọ na-abụghị ndị nsọ ala ha agaghị ekwe ekwu ah, isi akpa amadioha ụjọ na-atụ ya that's why they use oge abịa ma jiwe oge abịa ma jiwe oge abịa ma ihe si na ọ sịrị ya amaghị ma amadioha nwaanyị ọ naghị ekwu amadioha gana gana gụgụl ịga na gụgụl abịa ma mmadụ ihe ga-afụ gụgụlụ amadioha ị ga-afụ amadioha with the sun na uh, symbol of sun and ram ram bụ gịnị ram bụ eh, eh, capricorn ram symbolize capricorn which is the earth then kedikwana ihe the sun na-eme dia because sun sun rules the earth fire rules earth but na anaghị aghọta astrological symbols nọ that place etiri dia tinye abịa ma mamị ga-afụ ya everybody jụgwa oge abịa ma jụgwa oge abịa ma kpọọ ọha, ịma ma ọ ya anyụkwa gị anya ọkwa ọ were aka ekpe kuchie gị ntị ebe ị na ekwu da nonsens ọ kụọ gị ezigbo aka ntị gị na aha kụwa gị anya eji afa amadioha bụ ala obi ga-ewe n'afa nna chukwu gị na nkịtị not worship any other god than me that is allegory ọkụpụghara because is fire is symbol of fire is a symbol of fire ị ga-asịrị ọkụ asị because ọkụ ka eji eche uche your pineal gland is connected with fire so ị gaghị anọkọta na-ezu ochi na-agba amasị ama ikwuru ọha zuru oche gbara ama kwuru ọha nwanne ihe ị ga-anụwo gbaa akantị ezigbote akantị gị ya kpọtụ nwere ike ise chukwu aka bikos ajọ ndị mmadụ chi igwu wayo ha ga-eyi uzu enem dị close to wayo chefuo na abịa ma a na-ekwu ọwụ somebody knowledgeable enlighten the one enlighten the one ha hapụzie the master Jews bezie enlightened of course yes a sị gị na chi gị nke mara chi ụwa gị of course yes the reason why eji wee kwuo maka abịa ma abụrụ because of ya ahụ na-ekwu ọ because of your own mind so that ị ga graduate ị graduate ye eh, na enye gị diploma as a graduate graduate go ịmagonu ndị nkịtị dị same wee si egbu ewu na ọkụkọ e enye ha ka ha jide wee nwee ike ha na-akpọ ndị ụka si na ha bụ Christ like but I never see them where they call Christ until a na-ekpe ekpere they call God always na unu na-echekwa uche ndị ụka nwechara Christ niile ha nwere they love Christ they mind to Christ but always they pray to God they never pray to Christ John 5 ndị ụka never call Christ prayer until dem finish dem say in jesus name in jesus name we pray dem never call jesus to pray no after dem pray dem say in jesus name nke gị ịhapụ amadioha chiọwa chukwu ogogo abịawa emecha isi na ekpere ga na ha how can it work east and west ọdịda ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ that means you like to stay absence of light one is god of light one is god of darkness so ihe a na-ekwu about you to light your house light your mụnye ọkụ mụnye n'ime nke anyị ọkụ nke ịfụnanya gị mụnye n'ime anyị ọkụ nke ịfụnanya gị mba that is why they close it with jesus because jesus lighten their mind so is abịa to light your mind not to have you akụgịrị chukwu oge abịa ama chukwu oge abịa ama chukwu oge abịa ama tii na gogoro tii na gogoro ịma gogoro bụ ebe unu na-eji ebute information go to google and type amadioha then you type abịara odoge anya na there is only one universal god only one there is no two so for you to get to this universal god you must behave as such so mgbe ọbụla ọkụ ọkụ pịara gị n'isi pịa ọkụ nwụọ ya wụ na ama abịana because you wike afụ ya all these things na-agwa gị na ị ga-aghọtazi ya o ya ka a na-asị gị datin ịmagodo ndị nkịtị okwu na-ekwe agwa ndị ala ọkwa ha maka ndị ọzọ bikos ndị na akpụkwa chukwu oke abịa ma ha dịdị continue calling bikos onye nyere ya for them to to be okay they are comfortable with it ma ha like if comfortable to something egbugha ha na ọkọ everything problem will goes away egbu ewu problem goes away ịghọtago so ọwụ ndị ahụ ka a na-ekwu maka hapụrụ ndị ha nọ na eh, primary school hapụrụ ha onye akpọzikwana ihe iyi biko don't ya ụmụnna anyị ka ha bụ they our brothers and we are here to set them up ka anyị ha rigote hapụrụ ha don't insult them don't do anything mana anyị na ihe anyị na-ekwu ebe a bụ okwu ndị gbagotegara agbagote oge okwu ndị okwu ndị nta akara so ụmụ ibe ịchọ ị na-ekpe ekpere ọwa amadioha amadioha ịghọtago so ọ bụrụzikwa na ama na-abịazikwa leta amaka nkom ama can come later because beginning of prayer and end of prayer is not the same thing. beginning of the journey and end of the journey is not the same thing. You gotta go. So you must begin your prayer with Amadioha because Onyanwa wụ the Amadi the prince of all the prince of light the prince of darkness the prince of everything. Ama di and Oha ji ajiji jide mma onye were rie as above so below. so ngonwa na onwe gị you must copy the same thing Amadioha does above so this is where Abiama comes in ịghọtago so differentiate ye these things ka ịghọta ya ọ bụrụ na ịghọta ya onweghị onye si gị na Abiama adịkwa ha o onweghị onye si gị na Amadioha adịghị o mba but we are telling you the differences between the two so your prayer should go to Amadioha not Abiama because afụbeghị m onye ụka na-ekpe ekpere si ọ Jizọs ka ọ na-ekpere ekpere m dem worship jesus how because jesus mean the christ the chi to crystallize the mind but their prayer goes to god ihe na agwa gị bụ a living witness their prayer goes to god not christ even if you watch the movie of christ and everything christ sị gị na nwere god nọ n'elu ọ sị gị fada fada why why that has died second me that means he is not the main man enwere one man nọ somewhere you got so based on our people na-achọ chineke na chukwu ebe ọ nọ na amadioha na nka nka so ya anyị na differences between these things amadioha bụ ị na-ekpe ekpere your prayer should go to amadioha not abiama so ọnwụ na ikpechazikwa ekpere ịchọzikwa isi amadioha abiama ya bụrụ ekpere gị jee amadioha that is up to you you close your prayer as you want but the beginning of prayer muscle begin with amadioha not abiama not so abiama is within you amadioha is universe three differences amadioha no within you That's it, sorry abiama nọ within you amadioha nọ within universe so kedu nke ka nọ universe ka ka within you ka Christ no within you God nọ universe ọkwa ihe ha kwuru they say these things ịghọtago so ihe nchekwa ihe ahụ maka na m afụ ndebe anyị mgbe ọbụla ha si ya jụgo oge abịa ma jụgo oge abịa ma anyị niile toro n'ala Igbo anyị na-anụ Amadioha na-anụ Amadioha all of a sudden na Amadioha disappear anya nazie na-abịa ihe ọbụla elesara anya igoro ihe ọbụla elesara anya igoro anụ na ọjị isa achịrị anyị na-aba ọ nweghị onye si na-abịa ma adịghị mana look at ihe ọ pụtara na ihe o mean this is the meaning here it's just like dibia projection you go is about you when we because if we start to work on you now a na-arụ gị ọrụ so apiama is within the ọrụ a na-arụ gị bikos ndị nwa na onweghị wụ ntụ inweghị ọkụ ọkụ nyụrụ anyị na be complete so ihe anyị na-ekwu to lighten your mind that is where abiama is not about god of universe no amadioha is all and all so if you begin to pray with amadioha you see that your prayer will be answered ọkwa nke ndị ochie na ama nke ndị ụka mba you must do it accordingly otu anyị si gwa gị ya otu esi agọ mmụọ ịgotago bikos ya na-ekwu maka ịgọ mmụọ you must do it accordingly because ya science of the mind you must exactly implement the same thing ị ga-eme implement na physical science or work onye gị result you must do it mentally ọ bụrụ na ọ bụghị onye kwa ha work ọnwụ na otu ahụ ya kwa ha wọk a na-akpọ ya alchemy mind transmutation you must follow the same process ịgọ mmụọ iji ogu na ọfọ ịwa ọjị then iwere onye nsọ ala onye amaala ka ahụ nke ọnwụ nasọrọ gị kọrọ mana mmụọ họrọ nsọ maka likrim holy of holies ịkọtago maka na ama m na amaala bụ ọbara m ịkọtago ụwa ama ama ha ama abịago a amaala ndị anyị ji dị amaala mana nsọ doro m anya ịghọtago because ama m na the holy of holies ịghọtara ọka mma na anyị were holy of holies bụrụkwa ndị amaala nsogbu adị nwe ihe n'ime anyị nyewe ofu ihe ala ji ka anyị na-achịrị efi ịghọtara so ụmụ ibe aga m eje ka m achọrọ m iri rice oge mana ka m rọchị ya rais m chọrọ ịpụ apụ ịmọbụrụ ndị ndị oke okporo chọrọ m iri rais ka m rọchị ya arọchị ya maka eh, taịm na-aga aga so esi m rice ezigbote rice na-atọ ezigbo rice stuo ọdọ na ọbụghị mbọchị ụka mana anyị na-eji anyị na-eri rice mgbe ọbụla ebe a ụhụ mana na afrịka ọ mbọchị ụka ka a na-eri rice ụtọ ọkụ so ebe a na-eri mgbe ọbụla ọsọ ga-esi rice rice gba akasa ọgba ma orukwe one naira sef ofu akpa rice ebe akpa rice na naijiria ego ne ka ọ nọzi na 20 something ebe a gbanwe nke ọbara anyị na-egote 11 euro so ụmụ ibe achọrọ m ka m rie agụọ na agụma ajọ sọrọ m si ọrụ bata so ka m ka m hazie onwe m rijuoro onwe m afọ nna akọzikwu nna akụrụ onwe ụnụ si na ebe ahụ ụnụ nọpụta ebe a na nsọ ala ka anyị na-aga enweghịzi ebe ọzọ nwanne ọnwụ na ịbụghị onye nsọ ala ịbịakwana m nso bikos ọrụ si asị gị adọ m ya mi ịbịakwana m nso bikos ndị be anyị a ga-ebido gwụwa ha ịba a ga na-ejidezi ejide ha ejide ama ihe ụdọ ama ihe ụdọ bikos ndị anụmasị efu ha dịdatụ a ga-ama ihe ụdọ ma ihe ezigbo ụdọ kpọnye ha ụdọ n'ukwu tu esi akpọ mmụọ nke karịra kachunchu nkaị kaị ji nkarịra kachunchu nkaị ndị emerụgo ebe ewu ụnọ ga-ama ma na ya enecha agara ya bụ na mmadụ na ibie na-asọ n'aka ndị enyi agụụ na agụ ma ọ ga-adị nleta biko